AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ndewo ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ ama m na isiokwu ahụ nke anyị ji na-aga anyị ka bụkwa ya n'uche gịnị bụ ihe nke na-eme ụmụ agbọghọ ka ha kwenye na ihe ọ bụla nke ụmụ nwoke gwara ha anyị na-atụle uche n'ụzọ dị iche iche si gị na ụfọdụ n'ime ha bụ ndị ọ bụ ha kpaa agwa ahụ nke ha na-ekwesịghị ịkpa mgbe ị bịara jụọ ha ajụjụ ha sị gị na ha amaghị na ha gara emerụ ihe otu a na ọbụna ahụ kpọvusiri ha ha amakwaghị mgbe ha ji gafee otu ha kwesịrị ịga ma ihe ọzọ nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị nkịta bụ nke bụ mmadụ ejighị onwe ya kpọrọ ihe mmadụ ahụ onwe ya dị ka ndị o nwetara onwe ya na gburugburu ha si dị ọtụtụ ihe ọmụmụ na-ezipụta na mgbe mmadụ na-ahụ onwe ya dịka onye lọrọ ala ebe ọ dị ukwuu ọ dịghị otu ihe dị n'ime gị nke ị hụrụ nwere ike ịkwali gị elu gị nwee mmasị ebe gị onwe gị nọ ụdị onye ahụ ga-abụ onye ga na-adaba n'ụdị nramahụ a ọ bụrụ na nwa agbọghọ hụ onwe ya dịka onye na ọdịghị ihe eji eme ọ hụ na onwe ya dịka onye ọdịghị onye nwere ike lebara ya anya si a nne ịdịkwa n'ụtọ taa nwa agbọghọbịa ahụ na onwe ya ka ọ bụdụrụri n'etiti ụmụ agbọghọ ibe ha na ọ dịghị nga ya ruru eru gawakwanụ nke na nwa okorobịa ịhụ ya guzo tụgharịa anya lewe ya nwa agbọghọbịa dị otu a ọ na-adị mfe inweta nwa agbọghọbịa ịdaba na nramahụ n'ihi na mgbe ijighị onwe gị kpọrọ ihe ya na isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị ndị a na-amakọ ma enweghị ike were ihe dị gị n'ime wee hụ gị ga bụrụ onye pụtara ihe dịka ndị ọzọ ga-ewerenu ahụ gị ọ bụ ya bụ ihe ọtụtụ n'ime ha na-ekwu ọ dị otu nwa agbọghọ ọbụ ọbụ ọ dịghị otu ihe ọhụrụ n'ime ya bụ nke dị mma ma nwa agbọghọ a nọkwa n'ụlọ akwụkwọ mahadum lee anya ọ bụ n'ụlọ akwụkwọ mahadum ka ọtụtụ nramahụ a na-apụta ìhè n'ihi na a na-ahụ ọtụtụ mmadụ ebe ahụ ọtụtụ mmadụ abụkwara ndị na-ama aka n'ụzọ niile dị iche iche ọbụnarị n'ụzọ nke mmụta n'ihi ya ọ dị onye na-achọ inweta onwe ya na gburugburu ebe ahụ ma bụrụ onye pụrụ iche nwa agbọghọbịa a maara ya na gburugburu ebe ahụ ọ dị gburugburu ebe ahụ ọ nọ n'ụlọ akwụkwọ ha dị ka onye bụ onye na-achụgharị onye ọ bụla nke ọ hụrụ ma oke ma ngwere ma ọchịcha ọ dị nke na-adịghị ya mma emechasị ya ọnụ ikoro n'olu na-aga n'ihi gịnị ọ dịghị ihe o ji onwe ya kpọrọ agwara m gị mgbe anyị na-ebido ihe omume a sị na ọ pụtabeghị ihe mgbe ọ ruru mgbe ọ ga-apụta ihe anyị ga-amata ugbu a ka ihe anyị ji bido isiokwu a n'ụzọ anyị si bido ya nke bụ mkpakọrịta nwa okorobịa na nwa agbọghọbịa otu ahụ anyị si bido ya ile anya gị hụ na ọ pụtawala ihe ugbu a ihe anyị ji na-ekwu okwu mmadụ ileba anya n'ime ndụ ya were otu ihe nke Chineke kpụnyere n'ime gị ke ga-eme ka ị nwee ike bụrụ onye ga-eru n'oge ọbụla nke ị chọrọ iru n'ihe ọbụla nke ị chọrọ itinye aka bụ ihe kwesịrị ekwesị ọ dịghị onye Chineke kere gbawa ya aka ọtụtụ n'ime anyị a na-achọ ịchọpụta ihe ọma nke Chineke tinyere n'ime anyị anyị ewere anya tinye n'ebe ndị ọzọ nọ mgbe ahụ ihe ndị a bụ ihe na-egbuda mmụọ anyị anyị ohu onwe anyị ka onye na-erughị eru onye na ọdịghị ihe eji ya eme onye na ọdịghị uru ọ bara ọ na-edufu ọtụtụ ụmụ agbọghọ n'ụbọchị ndị a niile ya ka anyị ji na-ekwu okwu ya nwa agbọghọbịa ịma mkpebi ya ọ sị ọ bụrụ na ọ dịghị ihe dị n'ime ya nwa okorobịa ga-eji nwee ike gosi ya mmasị n'ụzọ dị iche na ya ga-eji ahụ ya mee ihe ọbụla nke ya nwere ike ime ma nweta ụdị mmasị nke a ọ na-achọ lee na ya na gburugburu ebe ahụ niile ahụ ya arụwa ya aka ọ dịghị onye na-ana adị ya mma ịmị ọnụ ma onye tara atụ ma onye na-ataghị atụ ụbọchị gara aga ụmụaka mụ na ha na-emekọ ihe nke a na-agbasa n'ikuku ihe isiokwu ha ji bịa bụ onye ọnụ ya na-esi isi na onye nwere abụrụ onye ka ị ga-ahọrọ n'ezie gị onye na-ege ntị ọ bụrụ na ị nọ ebe ụmụaka na-atụgasị ihe a niile ike a ga-adị gị ịchị ọchị n'ihi na ọ bụ ihe mwute ọtụtụ ndị n'ezie na-asị na ha ga-ahọrọ onye ọnụ ya na-esi isi n'ihi na ị nwere ike nye ya ndụmọdụ ihe nke ọ ga-eme ma onye nke ahụ ya na-esi isi isi otu ole agbanarị ihe nke ahụ ọ nọrọ n'ezi o so ya ya na ọnụ ụlọ o so ya ọ bụ gịnị ka a ga-eme wee gbanarị ya gị onye na-ege ntị ya ka anyị ji na-asị na nwa agbọghọ a tinyere onwe ya n'ụdị ọnọdụ a were ibu nke na onwe ike ibuli nyekwasị onwe ya ma ọ maghị na ọ bụ mmerụ ka ọ na-emerụ onwe ya na-eleda Chineke onye kere ya anya bụrụ ka ị were ahụ gị na-achụgharị mmasị n'aka ụmụ okorobịa ebee ka ihe ndị ahụ na-eduba onye ahụ ị na-ahụ n'ikpeazụ ha na-abụ ndị na-anọ na nramahụ dị oke egwu nke ha anaghị enwe ike kọrọ mmadụ otu o si bịakwasị ha leekwa anya gị onye na-ege ntị ụmụ agbọghọbịa ndị ahụ ndị nwere ike ile onwe ha anya hụ na ọ dị ihe Chineke mere n'ime ha hụ na Chineke kpụrụ ha ka ha zuo oke hụ na ọ dị ihe ọ bụ ha wepụta n'ime ndụ ha onye hụrụ ya ya jụọ nwa osi osi ebe ole na ihe nke ahụ otu ihe ahụ naanị otu agwa ahụ naanị ị nwere ike iwepụta n'ime gị ga-eme ka ọ dị ihe ọ bụla nke bụ arụ nke ị nwere mmadụ nwere ike ileghere ya anya ma ọ bụghị ọtụtụ ndị mmadụ na-enwe ike were ohere ha chọpụta ihe nke Chineke tinyere n'ime ha ọ bụkwanụ ya na-eduba ha na nramahụ ngwa ngwa ha bụrụ ndị ga na-ekesasị onwe ha na-emenyesi onwe ha ihere n'ihu ọha n'ebe niile ọ dịkwa ihe eji ha kpọrọ mgbe ụfọdụ ụmụ okorobịa were ha na-eme ihe akaja ha bịawa onye a esite ebe ọzọ gafee mgbe a gị nwa agbọghọbịa Chineke kere n'ụdị okere gị ị ga-abụ onye a ga-eji na-eme ihe akaja na ọha niile o kwesịghị ekwesị ọ bụ gị bụ onye na-etinye onwe gị n'ọnọdụ ahụ n'ihi na onye kere gị eme na ihe o kwesịrị ime n'ime ndụ gị ya ka anyị ji na-asị ka anyị kpachapụ anya n'ụzọ dị otu a ihe ọzọ nke na-eweta ụmụ agbọghọbịa iji onwe ha ịchụgharị ụmụ onwe ụmụ nwoke bụ na ọtụtụ n'ime ha si n'ụlọ nke na-adịghị n'udo ọ dị nwa agbọghọbịa a na-ajụ ajụjụ mgbe gara aga ya sị na mgbe ya ji nwee mmekọ nke mbụ ya na nwoke mekọrọ na ndụ ya bụ mgbe ezinụlọ ha chọrọ ịdọghasị nne ya na nna ya adịghị n'udo ọ dịghị ihe na-apụta n'ụlọ ahụ ewere obi eji atụgharị ihe wee tụgharịa ya nke a tinyere nwa agbọghọbịa n'ọnọdụ dị otu a gị onye na-ege ntị ị ga-ahụkwa na ụmụaka ndị si n'ezinụlọ nke nne na nna na-akpakọ ọnụ anaghị eji ike adabara n'ihe ndị ahụ karịkwa maọ bụ onye chọrọ ịdị nzuzu n'ime ndụ ya mgbe nwa agbọghọbịa ji na-akọ ihe a o wutere m ebe ọ dị ukwuu n'ihi na mgbe ahụ ọ hụna na o ebe nchekwa nna ya nwere ike isi nne ya ma ọ kwara ihe ya si n'ụlọ ya pụọ n'ụbọchị nke taa ọ ga-eso nne ya nne ya o nwere aka ọrụ ọ bụ gịnị ka nne ya ga-eji wee lekọta ya ọ bụ nna bụ onye nwere ihe a na-eji elekọta ụmụaka na ezinụlọ ahụ ọ bụ ya bụ onye mmefu na nkụta nke ezinụlọ ahụ dabere n'ubu nwa agbọghọbịa ji lee anya dagide nwa okorobịa ebe o chere na ọ ga-enwe nchedo na nchekwa gị nwoke na-ege m ntị gị nwaanyị na-ege m ntị m na-asị na oge eruola mgbe anyị ga-akpachapụ anya na ọtụtụ nramahụ anyị na-etinye ụmụaka anyị n'ime ya Chineke gaje ịjụ mụ na gị ajụjụ ya ezi enyi m na-ege ntị ka anyị gbalịa hụ onwe anyị n'anya ka anyị gbalịa zie ụmụ anyị ụzọ ha ga-esi hụ onwe ha n'anya ma ịmara Chineke ma ị na-eme ihe Chineke chọrọ ka anyị mee onye ọma na-ege ntị ịhụ onwe onye n'anya dị mkpa karịsịa n'ime ụwa site na onye nke hụrụ Kraịst n'anya ga-ahụ onwe ya n'anya hụkwa onye agbata obi ya n'anya imeela onye okenye eze nlewemchi na ọma nke inyere anyị n'ụbọchị taa ma na-arị onye ọma na-ege ntị ndị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a 07063637224 07063637224 ka anyị gee abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Jesus. si n'iyi

ndị Seventh Day Adventist Church ụmụọka ya kwaya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa nke na-ewuli mmụọ anyị anyị na-asị ka Chineke gọzie unu ka ọ nọnyere unu ka ọ gbaa unu mee n'ihe ọbụla nkunu na-eme onye ọma na ekentị ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Igbo bụ Igbo na okwu anyị taa dị n'isiokwu nke se dịkwana ha ọzọ dịghị ihe ọzọ laakwụkwọ Maịka isi shin amaokwu asatọ ebe anyị wetara ihe okwu gị mmadụ o gosiwo gị ihe dị mma ọ bụkwanụ gịnị ka Chineke na-achọ n'aka gị dịghị ihe ọzọ Chineke m chọrọ n'aka gị ọ dị ihe Chineke na-emebe ka ị mara ọ chọrọ ka ije ije n'elu ọrụ n'ikpe ikpe ziri ezi n'ịhụnanya na ebere ka ijegharịa dịka chineke na si eje ọ bụrụ na chineke ziri gị ụzọ o eje ije na ebere na ịhụnanya na ikpe ziri ezi gịnị ga-emekwanụ gị onwe gị ị gaghị iji mweda onwe onye ala mụọ ya dịka ihe ịmụta mụtara nwanne m anyị ga-ahụ na chineke nji eji ụzọ ndị chere mere ndị ebe mgbaba dịghị ihe chineke na-emebere anyị ọ bụghị naanị na onye naanị mmụọ nsọ dịka onye nduzi dịka onye nkuzi na onye nkasi obi ma na ihe ala akwụkwọ Jọn isi iri na isii amaokwu ya nke iri na atọ ma ọ bụ isi iri na anọ amaokwu ya nke iri na isii na nke iri abụọ na isii chineke emeela ihe nnọta o nyekwala anyị okwu ya mbụ baịbụl dịka ihe nlere nye anyị ihe anyị ga-agatala aka dụọ onwe anyị ọdụ kasie onwe anyị obi duzie onwe anyị n'ezi akụkọ la mmụta ka ime ka o doo anyị anya ka anyị lụọ ezi ọrụ n'ikwesị ntụkwasị obi ọlụọma dịka edere ya n'akwụkwọ timoti nke abụọ isi atọ amaokwu iri na isii na nke iri na asaa ndị enyi m ụwa kena anyị bịara bịa adịrị n'ihi na chineke adịrịla arịrị ọbịa bụ nkere anyị na-ede mmanya site na mgbapụta na ya nwe anyị site n'okike na ya nwe anyị ozila anyị ụzọ anyị ga-esi bịa ndụ ya na-atụghị ụjọ ndị enyi m ụzọ ka mmadụ ziri ezila anya ee ma ụzọ chineke ziri anyị mgbe ezi ụzọ onye ndị okwu ya na nzọmụkwụ nke jizọs n'ụzọ ikpe ekpere n'ezi inwe okwukwe n'ezi iji okwu chineke eme ihe ọ ga-adịrị ya mma nwanne m ekpere bụ ikikere nke okwukwe anyị ga-eji na-ebi ndụ anyị dịka jizọs na onwe ya jizọs ziri ndị na-eso ụzọ ya otu esi ekpe ekpere dị ka ha sị onye nwe anyị zi anyị otu esi ekpe ekpere ị akwụkwọ mata isi shin jizọs ziri ha otu esi ekpe ekpere n'ezie gịnị mbụ ha ọdọ chineke na-ezibeghị ọ bụ sitela amara ya lee ịhụnanya ya nji bara anyị ụba ya adịkwarị anyị akpọ anyị gị mmadụ otu ọbụla mmehie gị nnọọ bịa la akwụkwọ isi mbụ amaokwu iri na asatọ otu ọbụla mmehie gị nọ bịa aga m eme ka ị dị ọcha naanị bịa mana gị kparịkọta ụka chineke ziri anyị ụzọ eji eme mkpezi lamata anyị na mmadụ ibe anyị ọ bụrụ anyị amụta ya ọ ga-adịrị anyị mma atụmatụ mgbapụta chineke si anyị ka anyị mụta ibi obi udo agbata anyị na mmadụ ibe anyị bi obi udo na agbata gị mmadụ ibe gị timoti nke mbụ isi abụọ ama ka abụọ adịrị anyị ka anyị bịa ndụ nke udo na agbata anyị na mmadụ ibe anyị ha eji mara ụmụ chineke mgbe ibi obi udo dịka onye nwe anyị mbụ nna nke udo ọ na-ezi anyị ibi obi udo ọ bụ n'isi udo jems isi atọ amaokwu iri na asaa Chineke enyela anyị amamihe amamihe nke si n'elu nke bụkwa nke udo na nke dị ọcha maak isi itoolu amaokwu iri ise Chineke adụọla anyị ọdụ ka anyị nwee udo anyị na mmadụ ibe anyị debe ọdọ chineke m chọrọ ka ime ma ị gbasoo ezi omume lee dị mma niile gara mmadụ ibe gị dị n'udo otu ọ ga-edere gị mma dịghị ihe ọzọ ma ị gbasoo ụzọ idebe ka ha rabụ ihe ya nyere n'iwu jizọs dịka ihe atụ mmezuru ihe niile nna ya nyere n'iwu ma bụrụ onye mmeri onye nwe anyị chọrọ ka anyị bụkwara ndị mmeri dịghị ha ọdọ ọ ga-emere gị ozi gị ụzọ niile nka mma ị ga-eji ijela ya bụ ụzọ ịhụnanya bụ ụzọ udo ndị enyi dịhụ ọdọla ọha gị mara anyị nzọpụta sila aka ya bịa a na-arịọ anyị ka anyị bụrụ ndị ga-enyere ndị ọzọ aka ka azọpụta ọ na-esikwa anyị iji okwu ya gasaa ebe ole ụwa nsọtụrụ lasụsụ niile ọbụla ga ndị niile ọbụla nye ndị niile ọbụla mee ka ndị mmadụ mara na ihe bụ nna onye nzọpụta laa n'okwu ya nna ọkpara na mmụọ nsọ ka ejikọ anyị laa anyị gakwa ịdị ndụ ọ bụrụ onye nke kwere bata ka eme ya baptizim nke ọma nwanne m nwoke nwanne m nwaanyị dịghị ha ọzọ chineke esibeghị o zila anyị ụzọ nzọpụta onye mmehie na otu ọzọ ị ga-eji laghachi mbụ ma ịchegharịa chegharịa dị ndụ nabata eziokwu bịa ka eme gị baptizim gị onwe gị ga-ekwe ịnara baptizim nke mmụọ nsọ na nke emere ọ ga-adị gị mma ana m arịọ gị dịka onye chineke nwe laozi na ihe niile bụ ezi omume ka ịmụta ụzọ ịnara baptizim nke bụ ezi baptizim ụdị nke ahụ jizọs mere jizọs nziri anyị ka anyị soro jizọs nziri anyị ije ozi dịka ihe atụ na akwụkwọ matu isi ya nke iri abụọ ịmalite na amaokwu nke iri abụọ ị ga-ahụ akụkọ nke jizọs nji see na ije ozi anyị lee mbịara ije ozi ka anyị mụta ije ozi were aka ya saa ndị na-eso ụzọ ya ụkwụ si na ihe ọhụụ ka ya na-ezi ha ihe dị otu a la amabeghị mbụ ha amata ya nwanne m dị ihe ọdọ jizọs la-ezibeghị ozila ha ezi omume ozila ha edila otu ozila ha mmekọrịta ozila okwu ọma ozila udo dịghị ihe ọzọ ọ fọrọ ka o mee ọ ga-abụ inye gị ndụ ebighị ebi ndụ kele adịla bụ onye na ya ọ gị ọ ga-adịkwa ịchọ inye gị ndụ nkele okwerela nkwa olileanya mbọ ligi nweta ndụ ahụ nke o kwerela nkwa olileanya mbọ la onwe m ga-enweta ya nwanne m gboko wee ka olileanya na ọchịchọ mkpọrọ inweta ndụ ahụ nke na-abịa ka ọ ga-abụ onye nwaanyị mbịa ugbu a ihe enyechaa ya ọ ga-abụ ihe fọdụrụ ya inye m narị dịka ha eleghaghị na mee ka o nyeghị ya n'aha jizọs onye mgbapụta anyị amen amen amen amen nwa chineke na eke ntị chineke ezighị ụzọ gbalịa soro ụzọ ahụ nke chineke ziri gị site na chineke bụ onye ọkachamara sọsọ ya ma ihe dum n'ime ụwa nọ n'ime ya ma na-arịọ gị onye ọma na-ege ka anyị soo nzọmụkwụ nke kraịst ihe ga-agara anyị nke ọma ihe ga-adịrị anyị mfe n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye mgbasa ozi Levi nwoke imeela n'ozi ọma nke ị nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ezi enyi m na-ege ntị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 63 637224 070 63637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma ọma nka ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozizi nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!